Ihe a na-ahụ n'ụlọ Ihe a na-ahụ n'ụlọ (things seen at homes) Ife a na-afụ n'ụnọ Ife a na-afụ n'ụnọ (things seen at homes) Ụzọ (ụzọ) door ụzọ nta ụzọ nta (windo) obele ụzọ obele ụzọ (windo) ọnụ ntụ ọnụ ntụ (windo) mbala ụlọ mbala ụlọ (living room or parlour) mkpuke ihi ụra mkpuke ihi ụra (bedroom), mkpuke ịlala ụra (mkpuke ịlala ụra) (bedroom), ọkụ (ọkụ, light), ebe a na-eri nri (ebe a na-eri nri), dining room ebe a na-eli nni ebe a na-eli nni (dining room), mkpuke ịsa ahụ mkpuke ịsa ahụ (bathroom), mkpuke ịsa arụ mkpuke ịsa arụ (bathroom) mkpuke enyo mamịrị mkpuke ịnyụ mamịrị (toilet or restroom) mkpuke ịnyụ amịlị mkpuke enyo amịlị (toilet or restroom) oche oche (chair, seat or couch) ntu oyi, (air conditioner) usekwu usekwu kichin akwa akwa bed enyo enyo miro akupe bekee akupe bekee (fan), akupe oyibo (akupe oyibo (fan), ihe onyinyo (ihe onyinyo telivishọn), ife enyo (ife enyonyo telivishọn)